“ Nna anyị nọ n'eluigwe, ka otuto dịrị afa gị, ka ọchịchị gị bịa, ka e mee uche gị n'ụwa dịka esi eme ya n'eluigwe. Nye anyị taa taa nri nke ụbọchị anyị. Gbaghara anyị mmehie anyị, dịka anyị si gbaghara ndị mehiere anyị. ekwena ka anyị kwenye na anyị ma zọpụta anyị n'ajọ ihe niile. Amen.